AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwanyị anyị na-amalite ileba anya na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ nke ụbọchị taa ka anyị na-achịkọ isiokwu a nke anyị malitere n'izu a isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị nyefee di gị n'aka Chineke nyefee di gị n'aka Chineke anyị ga-agbanarị ọtụtụ nramahụ obi ntiwa ọtụtụ ihe ilu ma ọ bụrụ na anyị were di anyị nyefee n'aka Chineke kwanyere di anyị ugwu doo onwe anyị n'okpuru di anyị dị ka Chineke si wee hazie dị ka anyị hụwokwara ya n'akwụkwọ nsọ ọ bụrụ na anyị bie ndụ dị ka ụkpụrụ nke Chineke si wee dị ọ dịghị mgbe Chineke ga-ahapụ anyị ka nramahụ ahụ nke anyị na-apụghị ịnagide nyigbu anyị ama m na echefubeghị na ọ dị nwaanyị anyị na-atụle uche n'ihe gbasara ya nke na-akpalite isiokwu ndị ya niile nwaanyị a mgbe ọ bịara mụta ido onwe ya n'okpuru di ya n'ezie mgbe ahụ ka ihe bidoro na-agaziri ya mgbe Chineke tiworo ya ọtụtụ ihe otiti ya hụ n'ezie na ọ dịghị ebe o ji azụ aga ya bịa chọpụta na ebe ndụ karịsịrị ụtọ ọbụla irubere Chineke isi ọ dị otu ụbọchị nwaanyị ya nwere mkpa nke gbasara ụlọakụ ọ dị ihe ọ chọrọ ịga ime n'ụlọakụ ma o leela otu ọnọdụ ya dị ya rịọ di ya di m biko lekwa ihe m chọrọ ime gaa n'ụlọ akụ gaa mere m ihe ndị a nwoke sị na ya agaghị aga nwoke ekwetaghị ọbụnarị mgbe ọ chọrọ inyefe ya ihe ndị ahụ ekwesịrị iji mee ihe ahụ n'ụlọ akụ nwoke gbara isi akwara ma jụ nwaanyị a were iwe n'ezie ma gịnị ka ọ ga-eme ihe ekpebie sị n'ụbọchị na-abịa abịa bụ echi na ya onwe ya ga-aga ụlọ akụ gaa mee ihe a ma ngwa ngwa chi na-abụ di ya ejikere kpọọ ya nwaanyị m biko weta ihe ndị ahụ ị chọrọ inye m n'ụbọchị gara aga ka m aga mee ya nke a tụrụ nwaanyị ya n'anya gịnị kpatara nke a mgbe nwaanyị ya ji mata mata nwoke a mere ka nwaanyị ya mata sị na n'abalị ka ọ na-ehi ụra ya enweta onwe ya n'ụlọ akụ ahụ ya mara n'ezie na Chineke chọrọ ka ọ gaa ozi dị otu a nye ezinụlọ ya nwoke a gara ozi ya gaa ya ọbụnarị mgbe ọ na-emetaghị ihe ụfọdụ nke mere ka ọ lọghachi na ụlọakụ ahụ ugboro abụọ n'ihi na onye ahụ bụ onye isi ya atụworo ya ụka na-abụghị nwaanyị ya ma mgbe o gere onye isi ya ntị o mewo ihe bụ ọchịchọ nwanyị ya gịnị ọzọ ka nwaanyị dị otu a na-achọ Chineke ọ batabeghị bịa mee ihe ahụ nke a chọrọ ka emee ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ nsọ n'akwụkwọ Matiu isi nke mbụ ịmalite n'amaokwu nke iri na asatọ ruo n'amaokwu nke iri abụọ na anọ ị ga-achọpụta ebe ahụ mgbe Josef hụrụ na nwunye ya bụ Mary dị ime Josef kpebiri si na nke a apụghị omume nke a bụ akụkọ anyị gụtara n'akwụkwọ nsọ bụ ihe mere eme Josef kpebie na nwaanyị a mụ na ya agaghị anọ amaghị m ebe nke a si afọ ime a abụghị nke m ma nwaanyị ibe m gịnị ka ọ pụrụ ime Mary mụtara ịhapụrụ Chineke ọnọdụ ya niile emesịa Chineke bịara mee ka Josef matasị na afọ ime a ọ bụ site n'ike nke mmụọ nsọ emekwala nwaanyị a ihe ihere n'ọnọdụ dị ka nke a Jehova pụtawo mee ka ihe ahụ pụrụ ike achịcha n'ụlọ Josef bụrụ nke a haziri ọ dị mgbe Josef nyekwara onwe ya nsogbu ọ dịkwanụ mgbe mary nyere onwe ya nsogbu ịgọpụ onwe ya ọ dịkwanụ mgbe ọ kpaliri mmụọ ya imegide di ya ya hapụrụ chineke ihe niile ihe dum wee lụpụta dịka ọchịchọ nke chineke si wee dị ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya na nchịkọta ka anyị leba anya n'akwụkwọ Jọn isi iri na atọ amaokwu nke iri na asaa Jọn isi iri na atọ amaokwu nke iri na asaa ọ si ọ bụrụ na unu matara ihe ndị a ngọzi na-adịrị unu ma a sị na unu na-eme ha gịnị bụ ihe a na-ekwu okwu ya anyị kwesịrị ịmata ọ bụ eziokwu n'ihi na akwụkwọ nsọ sị na eziokwu ga-eme ka anyị pụọ n'uru ọ bụrụ na ị nara eziokwu a n'ụbọchị taa na ọ bụ ihe elere anya n'aka nwaanyị ọ bụla ido onwe ya n'okpuru di ya nke ahụ bụ eziokwu nke ahụ ga-eme ka ị pụọ n'oru nke ịgbasasị ezinụlọ gị n'oru nke ịgawa iche di gị agawa iche n'oru nke itinye onwe gị n'obi ilu n'oru nke ịbụ onye isi na-akpakọghị ọnụ n'oru nke ịbụ onye a na-agba ochi ebe niile ọ bụla n'ihi gịnị ịchọrọ ịnwere onwe gị gị onye mụ na ya na-atụgharị uche ka ihe ndị a ị na-ahazi ya n'ime obi gị ana m asị ka Chineke m duzie gị ụzọ n'obiọma aka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị nọ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwaanyị nwaanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke chineke unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ lesnars Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche food. Spirit. ka anyị na-ekele ndị Missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ana m anabata gị nwanne m onye na-ege ntị anyị bụ ndị njem n'elu ụwa otu ụbọchị anyị ga-ahapụ ụwa jee ebe ahụ onye nwaanyị na-akwadoro anyị ana m achọ ịgwa gị na onye a gọziri agọzi ka ị bụ ana m asị na ọ ga-adịrị gị na mma chineke m ga-ezute gị n'ogbugbe nke mkpa gị ahụ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị ee mem isiokwu m n'ụbọchị nke na-asị chineke nke ishmael chineke nke ishmael ka anyị mechie anya ebe ọbụla anyị nọ onye ezi omume ime na oge eruela ọzọ mgbe ị ga-agwa anyị okwu ana m arịọ ka ike gị bata ka ị bịa yiri m dịka uwe n'oge a irute ụmụ gị ndị nọ ebe dị iche iche ndị na-ege ntị n'ozi a ka o wee dịrị anyị na mma n'ikpeazụ arịọ m n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen chineke nke ishmael ana m ewere ihe ọgụgụ m n'akwụkwọ jenesis isi nke iri abụọ na otu malite na amaokwu nke iri na ise rue na nke iri na asatọ jenesis isi nke iri abụọ na otu malite na amaokwu nke iri na ise rue na nke iri na asatọ ebe ahụ na-asị otu a hega wee tụda nwata ahụ n'ala wee jee na ncherịta iri ya ebe dịka ebe ndị ọgba ụta ga-agbaru wee na-akwa akwa nwata ahụ wee welie olu ya kwa akwa jehova wee n'olu nwata ahụ mmụọ ozi nke chineke wee zute hega wee sị hega gịnị ka ị na-eme jee palie nwata ahụ n'ihi na chineke anụwo olu ya haleluya emem ewo ndị enyi m ọ bụrụ na nwata nke nne jụrụ ajụ nke nna gọnarịrị nke atọgbọla kwesị na olileanya adịghịzị ọ bụrụ na chineke nwere ike ịnụ olu ya gịnị mere ị ga-eji chie na ị ga-etiku chineke ma ọ gaghị anụ gị nke a eziokwu ọtụtụ mgbe anyị na-anọ ka ndị mmadụ na-asị chineke nke Abraham chineke nke Isaac chineke nke Jekọb ma ọ na-ara ahụ ịnụ ndị na-atịku banyere chineke nke Ishmael ya bụkwanụ chineke nke ndị ajọrọ ajọ ya bụ chineke nke ndị nna ha na-agọnarịla ya bụ chineke nke ndị echere na olileanya dịzikwa ya bụ chineke nke ndị ike na-agwụla na ya bụ chineke nke ishmael n'ezie na akwụkwọ jenesis isi nke iri abụọ na otu anyị hụtara ihe mere n'ezinụlọ nke ebraham mgbe ebraham nọrọ na-enweghị nwa mgbe ọtụtụ afọ m gasịrị n'ezie Abraham na nwunye ya sara jere gbakọtọ izu eje mee ka hega onye bụ nwa ụlọ ha jee tụrụ ime ka o nwee ike ịmụta nwa n'aha nke ebraham ma mgbe oge ruru dịka jenesis isi iri abụọ na otu amaokwu nke mbụ na-asị anyị chineke chetara sera dịka o kwuru chineke letara sera dịka ọ sịrị sera wee bụrụ onye tụrụ ime wee mụọ nwa nke akpọrọ isak dịka omenala nke ndị hibru siri dị n'ezie emere emume dị ukwuu ụbọchị emere mere ka isak rapụ ịṅụ ara n'ụbọchị ahụ emere ka isak rapụ ịṅụ ara ọtụtụ ndị mmadụ bịara oriri narị ibe ya elu ndị mmadụ gbakọrọ a na-aṅụrị na-achị ọchị ma sera bịara lepụ anya bịa hụta ọchị nke ishmael na-achị o wee rịba ama n'ọchị nke ahụ ihe ọzọ sochiri ya n'ụtụtụ ụbọchị sọnụ bụ na sara kpọrọ di ya bụ abraham wee sị ya di m ana m achọ ka a nwa oru nwaanyị ya na nwa ya ka esi ha n'ụlọ ebe a pụọ n'ezie mgbe ebraham jere jụọ jehova bụ chineke nke israel asị chineke sịrị ya gee ntị ihe nwunye gị na-agwa gị kama nkwa m na ekpe bụ na nwa ahụ ọ gaghị anwụ ewu m bịara jụọ asị nwa abụkwa nwa ibraham n'ihi na ọ bụ ebraham tụrụ ime nke Ishmael olee ihe Chineke chiri kwekwanụ ka a chụpụ nwa okorobịa ebe ọ bụ na ha ichere ha n'ihu bụ ịta ahụhụ n'ezie ụbọchị ahụ sara sịrị ebraham bakụrụ nwa ụlọ m Hega ka a mara ma ga-esita na ya mụta nwa ebraham ejekwara Chineke ase ma ị ga-eme ihe dị otu ahụ enweghị nke e jụrụ ya ugbu a sara na-asịkwala gị chụpụ nwa na nwunye ya na nne ya ị gakwa eme ya n'ihi na nke mbụ ijiụ chineke nke ijiụ chineke ugbu a chineke sịkwa gị ga-ekwa ntị n'ihi na nke mbụ igere ya ntị n'ezie na ụtụtụ sonu akpọpụtara hega na nwa ya were karama akpụkpọ mmiri nye ha were okpo achịcha were nye ha chụbaa n'ime ọzara nke Besheba ọnọọ ọdọ ndị enyi m n'ihi oke anwụ nke na-acha n'ọzara ahụ mmiri enyere ha wee gwụ achịcha nke enyere ha wee gwụ akpịrị e wee malite ịkpọ nwata ahụ nkụ o oh, nwata ahụ amalite chọwa ịnwụ mgbe hega mbụ nne nwata ahụ ku nwa ahụ n'aka na-ahụ ka nwa ya na ọnwụ na-alụ hega wee sị mba ọ dịghị ka m ga-esi ịkụ nwana n'aka nwana anọrọ m n'aka ebe a kubie ọ ka mma ka m tọgbọ ya n'ala mgbe m dachitara ọ bụrụ ozu ya bụ ihe m ga-ahụ nke ya ka hega mere wee tọgbọ nwa ahụ n'ala n'ihi na hega gachere na olileanya adịghị hega gachere n'ebe ahụ ka ụka nke nwa ahụ gwụrụ ga wee jee n'ebe dị anya nọrọ ebe ahụ na-akwa akwa ozugbo a tọgbọrọ nwa ahụ n'ala nwa ahụ malitere bewa akwa chineke onye nọ n'ebe ahụ ọ nọ wee nụ olu akwa nke nwata ahụ ọ bụ ihe m jere sị gị ọ bụrụ na chineke nọ ebe ahụ ọ nọ n'olu akwa nke ishmael ụdị ihe ị ga-eji chee na ị ga-etiku chineke ya onwe ya gaa n'olu akwa gị ngwa ngwa chineke nụrụ n'olu akwa nke ishmael chineke zipụrụ mụọ ozi ya onye nke njere n'ebe ahụ hega nọ jee si hega gịnị bụ ihe a nke ị na-eme hegi na-eche na olileanya agwụsịwo jeghachi jee jee kpọlite nwa ahụ jee kpalite nwa ahụ n'aka n'ihi na chi chineke anụ n'olu akwa nwa ahụ ebe ọ nọ n'ezie mgbe ha galaghachiri gee ntị jee kpalie nwata ahụ bụ ishmael chineke mepere anya hega hega wee hụ olulu mmiri nke enweghị onye ọbụla nke ṅụbela mmiri n'ime ya nke ahụ nwere hega na nwa ya ishmael jiri biri n'ebe ahụ ebe ahụ wee bụrụ ụlọ ha ishmael wee tolite ishmael onye e chere na ọ ga-anwụ anwụ wee bụrụ onye mbụ mụrụ ndị ikom iri na abụọ onye ahụ nna ya jọrọ onye ahụ nne ya chere na olileanya agwụsịwo wee bụrụ onye mechaziri nwee ndị ikom iri na abụọ nke siri n'akụkụ ya pụta ọ bụ ihe m jiri sị nwanne m nwoke ị na-ekpe ekpere ị na-akwa icheta chineke nke ishmael chineke nke ndị ajụrụ ajụ chineke nke ndị ike gwụrụ chineke nke ndị echere na olileanya dịzikwa chineke nke na-agbanwe ọnọdụ taa ismael ga-abịara nwee agbụrụ taa ismel ga nwere ndị a na-esi na ya akpọta aha ha n'ihi na chineke kwuru okwu m gaghị echefu ya ama m ọnọdụ nke nọ n'ime ya taa ọ na-eme gị ka ike ụwa ọbụla gị ama m ọnọdụ nke nọ n'ime ya taa ọ na-eme gị ka olileanya dịzikwa ama m ọnọdụ nke nọ n'ime ya taa ọ na-eme gị ka ịnwekwa nchekwube nke ị nwere cheta chineke nke ismael chi nke ndị a chọpụrụ achọpụ chi nke ndị na-enweghị ụlọ chi nke ndị nwagharị chi ahụ nọkwa taa ịgbanwe ọnọdụ nke ndị mmadụ iweghachite olileanya n'ebe ndị mmadụ nọ ana m agwa gị na ọ dịghị anya n'ebe gị onwe gị nọ ọ nọ na njikere ịgbanwe ọnọdụ ahụ ma ọ bụrụ na ị ga-atụkwasị ya obi tụkwasị obi na chineke ọ ga-adịrị gị na mma ana m arịọ ka onye nwe m gọzie gị ana m arịọ ka onye nwe m mee gị mma ana m asị na ọ ga-adịrị gị na mma ụbọchị nke taa n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma si nwe osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana sị gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 June 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo